一天过不当就不能进的，阿爸那家法官你说哦？ ọ kwesịrị ka anyị ṅụrie ọkụ ọnwụ ma kelee Chineke n'ụzọ pụrụ iche Chineke goziri ndị Anambra n'ọtụtụ ụzọ pụtara ihe omenala anyị kwesịrị nṅomi ala anyị jupụtara na akụ na ụba si na chi ndị Anambra na-agba mbọ ma na-agbatakwa ihe nke a bụ ntọala akụkọ ndị anyị bụ ndị bụ ụzọ ụzọ ndị bụ ụzọ tụziaka ala ndị bụ dike Owele Azikiwe Chief Alex Ekweme Salui Odumegwu Ojukwu Chief Nwafọ Orizu Edwin Dr. Chief Chukwuemeka Odumegwu Ojukwu Prọfesọ Dora Akụ Ekwele Emeka Anyaọkụ a ga-agụzi yara ole Anambra nwere mmadụ ọ bụ jupụtara na nwere ka His Excellency Chief obi-anọ na ndị esko ya ji wee na-akpọ ndị Anambra niile okwu ndị enyi ha na ndị ihe na-amasị ka ha bịa ka a zụrụ anyị ṅụrụ ya n'ime Anambra bịazire jụụ ma nwezie udo malite abalị abụọ na asaa nke Ọgọst ruo abalị iri na asatọ nke Disemba dịka anyị na-atọ ntọala nye ụmụ ụmụ anyị Anambra steeti ihe nke obodo anyị bụ Naijiria